ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala nwanne m nwoke nọ nso ekene ụnụ asị m ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taa na ụmụ ibe na ihe a na-eme adịrị izi enwere obere oge enwetara oge a ewee sị ka agbara ụnụ ama egbuwara ụnụ afịa n'ihe na-emenụ na ihe na-eme n'ụwa karịrị akarị naanya anyị nwebụ ndị ndozi ọdịnala o nwere obere oge pụtara na nsị ka mụ na ụmụnne m kwuo a sị m na ọ ga-adịrị ụnụ na mma ụmụ ibe na anyị ndị ndozi ọdịnala igbo na anyị na-eke na-eke na-eke n'orie na-eke na afọ na-eke na nkwọ ihe mere bụ na m anaghị ekwu mgbe mma apụta ebe a maka na m nwere ike nsị unu na-echi oruo echi ahụ agaghị afụ mmadụ ọ dịka onye ka o ji eme nwe ka oge si wee pụta agbapụta mana onwe onye na-afụghị ya mgbe e kwurie ọ ga-afụ ya ma emesịa ụmụnne ihe a na-eme adịghị izi ụmụ ibe a sị m na ọ ga-adịrị na mma n'ọkwa anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo na-enweghịkwa otu ọzọ esi eme n'ọka esi eme n'ụwa ka esi eme na-enye n'eluigwe na enwerozi otu ọzọ onye si na enwere otu ọzọ esi eme n'ụwa isi anọ na-asị asị ụmụ ibe na-ene anya ebe a ihe mere anaghị abịa mgbe ọbụla na na Facebook na-ene anya ihe ahụ practical work ihe na afọ practical work ọ bụrụ nwere akwụkwọ ndị ọcha ụnụ ebe a enwere akwụkwọ nwa bekee ụnụ ebe a enwere akwụkwọ nwa bekee na ebe a enwere akwụkwọ bekee n'ebe a mba enwere akwụkwọ bekee n'ebe a nwa ibe ihe a na-eme ebe ahụ practical work anyị anaghị e, ihe anyị na-eme maka na nna nna anyị gwara anyị agwa ọ si anyị na ofo gịnị bụ ofo ofo bụ ifo ofo bụ ifo ifo kedu ihe eji akpọ ya ifo kedu ihe eji eme ya n'abalị kedu ihe eji efe ifo n'abalị mgbe ahụ ị na-eje n'ugbo ije kọ ihe ọ sị na ifo pụte ị na-efopụta ya efopụta na from where from ime anyị abi asị gị na chi efe one anwụ awa na o si n'ime anyị pụta mgbe ahụ o fopụtere n'elu ọkwa eziokwu ihe a bụrụ oyibo ka na-asụ ebe a so o fopụtere naanị mgbe ahụ i jere n'ugbo gị n'aka ọrụ ifopụtere ihe n'ime anyị okwo aja mgbe ahụ ifopụtere ọrụ eme ifopụta ihe ọwụ mgbe ifopụta ihe n'ime anyị rie ya mba ị ga-akụchasị dị aja kwa eziokwu ị gasie ya esie okwu eziokwu isisie ya ịbịarie ya okwu eziokwu so ifili na a ga-amụpụta mmadụ ebe ọ bụ n'otu a ka esi eri nri so ị na mmadụ bụ nri to nature na mmadụ food ichere nature ga-amụpụta nwa n'afọ budoribe mba nụnụ nwanne na enu na anya nụ mgbe ahụ anwụ fopụtara datin ihe ahụ anwụ na-aga mgbe ahụ bụ ka ọ na-akụchasị aja aha ya ka ndị Igbo ji kpọ ya ọnwa aja ana ọ na-akụchasị dị aja dị na dị nri ahụ o dị aja ahụ ọ dọmpụrụ ya na entrance of the sea which is the earth we live that is why njegwon na ebe a purification ground nna gị wee sị gị ifo onye ka eji efu ife aha n'abalị ya na-akpọ ya test by moonlight so ife aha bụ the light the are bringing the light to dark because the world represent darkness onye bụ ife aha na-eforo gị ọ sị gị ofu abụọ ị ga na ya abụọ nwanne ị ga-abọsị ya na ịbọsị ya na iwe kwube n'okwu ma ga-esikwe ya isi isi bọsị ya iwe sie ị ga-ekili n'igodi iwetegodi ji na akwụkwọ ị ga-eme ya mbacha ịbachasịa ji ya bụ na ịbụọ ịbanụ ịba ji ịba ya ịtọ isie na ya esie na ịtọpe ya isi sie ya the ingredients that chemical nọ n'ime ya bikos ịta ji na ndụ ọgbakọ agha ọnụ ọkwa ịta ji esi ji esighị esi ọgbaka gị n'ọnụ so ị ga-esi ya esi ihe a bụ simple tin igbo language dị very difficult and very simple mkpụrụ mkpụrụ kweburu mkpụrụ ahụrụ na-afụ onye ka anwụ na-ebugharị datin ihe anwụ na-eme ọgwa sola a na-akpọ ya sola particles ọ nọ n'ime anwụ dị na-agagharị anwụ bie onye bụ mkpụrụ ahụrụ na ahụ na maka mkpụrụ mkpụrụ mkpụrụ mkpụrụ ọ dị a na-agwa unu eneji eneji eneji nwanne nwanyị ndị Igbo ji wee mee ji ji e a na-eme ihe na-akpọ nwa ife ji ọkụ a na-enwe ịwa ji nwee iri ji ọ bụrụ ofu ihe a na-awa ji n'ọgọst rie ji na septemba ọ ga-adị n'akwụkwọ ndị ndozi ọdịnala ma ọ bụrụ na ọ pụta n'iwu ala ọ ga-adị n'ime ya na anya ihe mere ndị Igbo ji wee debe okwu otu ọ ka ọ ghara ifu efu ya ka ndị Igbo ji wee mee ya otu anyị e si wee mee ya emeghị otu a ka ọ ghara ifu efu maka ọ bụrụ na ọ bụrụ otu ahụ fue ka m ji ebe akwa ma ndị mmadụ bido na-apịtọgara igbo igbo language iwe a na-ewe m iwe iwe na-ewere m bụ na because once we get it wrong ụmụ anyị get it wrong and ha pụọ na line nsogbu adị anyị ka na-ebegodo akwa that wi anyị lọsụrụ alọsụ nke obere nwa fọrọ afọ a na-apịtọgharị ya aka ụmụnne anyị nwa anwa mee misteki na this one anyị abago na akụkọ ọ o ji eme mfụ ha na ka mmadụ na-apịtọgharị igbo language aka iwe a na-ewe m because enweghịzi anoda hope na abụrụ that language ahụ ndị a ji egwu egwu so I don't play with language ụmụ Igbo ejighị ya egwu egwu ọ gbara gị ama na Igbo language ahụ na-asụ ọ gbara gị ama throughout ọwụ nke ahụ ị na-asụ n'ọnụ everyday language ahụ that one na-asụ because ndị mmadụ chekwa na asụsụ a na-asụ na o nwere ego no O oh, make up language is make is make up emekiri up so ọnwụ na ịghọta the etymology etymology of asụsụ ahụ ị na-asụ the source the meaning eji wee mee ya ị gaghị aghọta the language because ọ ga-agbaghara gị anya oles mgbe ghọtara why the reason why eji wee mee the language bụ na mgbe ahụ ijere n'ugbo ka m mere gị simple ijere n'ugbo iji igwu ji ihe ndị nna nna anyị e ji wee mee ji ka ọ dị mkpa bụ na jide aka gị otu a pisie ya ike ịfụ na vibrate jide aka gị na this hold pisie ya ike ifu ochie ekiwe ọya ka a na-akpọ energy at rest datin bido ya aka pichie aka gị kwụsie ya ike oji ji ahụ ị na-eri ọya bụ datin a na-agwa gị so ịnụ maka energy oji ihe eji akpọ ya energy bụ na why because language nọ n'ụwa bụ the same kaba ihe mee bụ na you have been programmed so ị naghị aghọtazi ihe na-eme ị na-ene telivishọn na-egekwe ntị enụ ka ntị ebe ahụ etighi m arụ ọ elụ enụ enụ ene is watch to watch television na-enye na example simple thing in a ewe na-eme everyday ị na-ene television that is you are watching the television what you are ke ihe ị na-eme mgbe ahụ na-ene television you absorbing the television once you absorb it ọ ya ine once you absorb it next thing will to burn it ire ya ire ya ire ya ọkụ ire is to burn it once you burn it after burning it record go ya ịghọtago that means you hold it ọ ya bụ ihe energy na-eme that's why they tell you energy never created or destroyed because otu aka gị na aka ga na o siri ike pichie ya pichie hold wey very strong o create energy go now ebe ọ bụ na destin dị otu a ha wee were ihe wee sizi oke e n e that is ene abetizie arụ that's arụ a represent re betizie ji mana ji aha bụzi ji y instead of gi instead of ji so energy pụtara ene ere and g simple as abcd as simple as abcd so if you want to understand energy study ere and study ene ere and g once ihe oduru ji like this obido ihe odusie ya ike obido gbanwa jijiji onye ka eji ekpe oji onye nwa jikọrọ everything together ịghọtago I don't care about language once you know you understand the nature you need the language language nwe onye asụ adịghị ya n'obodo a people create language for conversation ihe ị nidiri ịghọta bụ the structure of universe that's why ji wee gwa ndị mmadụ si ha na ị nweghị ike ikwu nwa about spiritual science without knowing about elemental forces because elemental forces they are living entities so how do you know this thing if you don't study them that means ihe owu superstition onye ka o ji eme ndị mmadụ na-akọtu a na-akọtu asị pseudo science pseudo science pseudo science means superstition who is doing superstition kedu onye na-eme superstition ndị Africa? so eme. because ndị mmadụ amara ha amaha mmiri na ọfụ oyibo ha fụ ha na mmadụ kwuru ha ekwube anụ ka e kwuru pseudo sayensị onye ọbụla bụrụ na-akpagharị pseudo sayensị mean eh, eh, superstition so fon ahụ iji n'aka ọ dị ka ihe eji superstition wee mee ụlọ anyị na-afụ ma plen ị na-aba ọ superstition ka eji mee then why do you talk about ịka ọnwa bekee pseudo sayensị that's why you cannot learn ọ ya mere enweghị ihe ị ga amụtanwụ because you just block your igbo to mechie the, the way for you to think if you want to think become neutral ịchọ ịmata ihe n'ụwa you must be neutral onye ọchọkwa ya bụrụ idiri neutral because you learn every part of the world for you is education education life is education so if you want to learn you be neutral become because once you go na neutral nwere ekike isi amatakwana ihe ọ bụrụ na ịdịghị neutral how can you learn you can learn so o nwere ndị bụ your friend nwee ndị bụ your enemy that means you have a problem so n'anya ọnụnụ oh, chi ịmụta ihe nna nna gị debere gị because ihe nna nna gị debere gị wee spoko bụrụ gị from the language you speak ifo ị ga-ama na ihe wufo kedu ihe wee ifo ifopụta ihe naanị jee mara that is ihe ifopụta ihe naanị pụta ịmara ha ana ya ịmata about sun ịmata ihe wụ sun anyanwụ pịa ịmara ihe o representịrị then mgbe ọbụla ihe ọbụla ifopụtazi na you must clean it nwa amụrụ ọfụ efopụta gị na that's why chọọchị ahụ na baptism is a symbolism baptism is a symbolism that this child need to be clean ọ bụghị dat na eme n'ụlọ ụka ọ bikos ị naghị aghọta ihe a na-akọ that's why nje gwa gị na ọ bụrụ na enweghị your own doctrine to educate people and tell them what to do they will fail it kedu ihe na-eme anyị tụrụ ihe na-eme anyị bụdabụ na onwe na-eme anyị something because omeji na achara aha eji wee zụwa anyị anyị alọstụgo dị omeji lọstụ achara so ka nke anyị ga-eji wee too atị na onye egbu na achara n'oge eto onye egbu na achara n'oge etoo ogologo igbu achara nwanne ịdago mba igbu achara ịdaa mba maka na achara bụ ihe a hụrụ na afụ mmadụ ji ebi ndụ ọnyanwa achara dịara onwe ya iche ndị ọ bụ na anụ Igbo ka esi wepụta seven days a wiki. Ọnwụ ndị igbo wepụtara 7 days in a week ọnwụ because na akpọziri ya week na chena ndị be anyị amahazie ihe a ndị igbo na-eme ihu ji ihe a na-ahụ ji ahụ igbo ihu ji bụ sunday gịnị ka eji akpọ ya ihu ji ọwụ decompose because go from the dark rise ya above o anyị na-anya na english anyị are deceived because anyị chekwa na nwere something dị superior na english than our own so that's why we are scared of english mana ndị ndozi ọdịnala mara language is nothing unless ị ga-ama about practical natural science practical olewod mara ya dyo nothing that is pure truth ị ga-ama ya ịmara about natural science then you oh, language is, chinese is nothing for you ihe ị nidiri ịfụ practical Chinese ihe practical nature is ọbụrụ Chinese nwe nature ọbụrụ Chinese nwe nature ọbụrụ nwa bekee nwe nature nature is nature o nwere onye nwe so ọ depend na gị nwa what you understand and observe knowledge is infinite is not ending but at least that language ahụ enyere anyị that language is more superior because Sunday you cannot understand anything but asị gị ịhụ ji gịnị bụ ịhụ chi to hit something in a certain level mịma na ịhụ ojii ahụ efu ya na mkpekere ọgbakesi mkpekere ihe itinye something tinye na mmiri ọ dissolve adọ ọ separate ya ihe itinye something he itinye he itinye ọfụma tinye na mmiri ọ separate ya onwe ya that's why o ji eme akwa ruru unyu kedu ihe ị na-eme mgbe mgbe ndị ochie ihe a na-eme akwa wee were dị akwa ewepụta mgbe ahụ ewepụta gị akwa ewepụ gị from ndị dị clean ewepụta gị na akwa ruru kịta ewepụta ya banye ya na mmiri ka o ruo eruo ịbanye ya na mmiri o ruo iwepụtazi wee sụọ ya mmiri all these things are process of life onye a na-achọ ịgwa gị how life work onye ọbụla sị gị na amụrụ mmadụ na mmadụ bịara n'ụwa iri uru onye ahụ na-asị asị ebe a bụ cleaning because the other side is dark so ebe a bụ light light bụ gịnị light mean ife ụzọ if nwanne ọnwụ na-ewere ọkụ ị ga-afụ ihe clean nwunye house ọnwụ na-ewere ọkụ how ka you clean your house ị na-afụ ụzọ wee clean ụlọ gị ọnwụ there is no light ka can you clean your house so this sun is part of the house, movement of the everything so ọwụ ji ji na-eme ihe anyị that's why na na na na onu Igbo ji oji nka nka kedu ihe ndị ndị ndị nnukwu mmadụ na-eji oji oji a na-ama n'aka akpọ ya oji kedu ihe eji oji eme a na-aga ọfọ akpọ ya ọjị <laughs> kedu ihe eji ji eme a na-eme na na na-eri ji ji ji ji ọfụ ji ji ịwa ji ji ji ji ji ji ji you cannot think so ihe ndozi ọdịnala na-agwa ụnụ bụ na energy ịnụ ha maka energy ọjị nothing more nothing else ihe dịzire gị bụ how do this thing work ne that is watch once you are looking for something now you are absorbing that thing and once you absorb it is burning and once is burning is recording and once is recording ọ na stop that is nature that's why energy never destroyed nor created because every element is energy that's why ndị Igbo anaghị egbu eke because eke is energy at rest that's why eke ji eme ọhịa mmadụ ahịa ọdọgbuo ya is not poisonous because every element is there olesi ma ị tọchiri ya ọngwụ ga-ejebugharị ya the energy energy nọrọ onwe ya energy at rest nọrọ onwe nke dị dangerous ọ bụ ndị ndị ndị ndị ọpụ nepa ọpụ nepa so ụmụ ibe ka anyị si wee na-ekwu na-agwa ụnụ na everything is everything ọ bụrụ na ịmata ihe bụ ofufo ofufo aha na-efo na chi aha na-efo efo ịmata mgbe aha nna gị na-akpọ gị eje n'ugbo ọkpọrọ gị jee n'ugbo ụnụ fopute ụnụ ihe ọ bụla na-efopụte bụ naanị ka ọ dị ihe niile a naanị ka isi efopụte ifopụta ikilin ya dasị ọje eme bata ijecha ihe bata mgbe aha nna gị asị gị kwụọ aka gị bifo irie nri nge kwụọ aka gị so aka ahụ ị na-akwụ gosiri na mgbe ọbụla ị pụrụ ausaid imetụsị ihe dị iche iche aka so ihe niile imetụsị aka ruru unyu o nwere ike irie ya n'afọ ọkọ gị ọya ma ọkọ gị ihe ọzọ so mmadụ as a physical entity ihe ọ pụtara bụ na ebupụtara from from underworld all those element ebupute from underworld enid e clean e clean buchiakwa ya underworld so anyị nọ na second stage of the cleaning ọ ihe anyị ebe ya eme only thing you come for this life is to clean nothing more nothing else every other thing is just for treasure and desire nothing more nothing else all distraction o nwere onye si ga nobody tell you not to do them nobody but oh, you have to know why you exist is your responsibility ụmụ ibe so onye maka ndị ndozi ọdịnala bịara ọya bụ ihe anyị bịara ime and ọwụ ya ọdịnala nna nna anyị ha debere anyị ọya bụ ọdịnala nna nna anyị ha debere anyị yọkọtago every other ihe other things anyị na-eme na culture ma today ma yesterday they are symbolism okay fine and good onwere onye si ụlọ emere mana ihe anyị na-ekwu bụ ọ bụ because of na we just want to tell you ọ bụrụ onwere onye ga-eme anyị by force ka anyị sị na ya ha agba ndị mmadụ onwere onye ga-eme anyị by force ịghọtago ewu nwere ihe ọ pụtara ọ symbol ka ọ ise symbolism igbu atụrụ atụrụ nwere ihe ọ pụtara ọ symbolism that's even ga to um, nke ha na-akpọ Abrahamic religion ị ga-afụ na ọ si ya uh, Isaac ya were nwa atụrụ chụọ ya aja gịnị bụ atụrụ kedu ihe a na-akpọ atụrụ na Igbo nke a na-ata ata atụ osisi a kedu ihe eji akpọ ya gịnị ka eji atụ isi eme atụ gịnị ka eji eme ị e nwere ike ịjụọ ndị igbo na kedu ihe atụ isi ọsị gị na chụwin stik <laughs> chụwin stik na e, ndị ndị translation eme mmadụ arụ kenke kwa chụwin stik chụwin stik ọsị gị atụ osisi bụ ihe eji ekilin eze ga represent spirit in physical form that is why eji edebe ya ọcha ọnwụ na ịlahụsị ụla n'abalị pụta chifo ọnụ ga na-esi isi why because n'abalị ị gafere abalị once you pass it through night you smell so this earth represent night because there is day and night so the day bụ nke ị na-afụ enu anyị na-afụ day bright because anwụ anaghị esi n'ime a na-achapụta anwụ na-esi n'elu acha so day represent up night represent down but that's why ị lahụ ụra n'abalị fo ochi ọnụ gị a na-esi isi and ịsa aha na eze gị a sọsọ eze gị a ka ịsara ọnụ gị atiri isi ọma why iji eji atụ asa gị efere asacha eze kedu isi ihe atụ a nwere ime ụdị atụrụ nwa ya eji wee sizie Isaac ya zia atụrụ wee tụrụ chukwu aja na ọ bụghị Isaac ebe eh, Abraham na ọ ha Isaac why <laughs> so ụmụ ibe ihe mere bụ na until we become human being and know that this information will our ancestors nwe ya ndị Igbo ọ bụrụ everybody ihe ahụ family affair this thing family affair is a family educational nwere ike na afụ na ụwa niile na-eme ya taa ọ dị ka ndị ụwa niile mere ya no ihe ahụ family education ya ihe ọ bụ that is why anyị Maria ya ihe anyị ji wee mara ya bụ na anyị ejeghị n'eni any Egypt empire to study nwa bekee study in English ka ha na-akpọ this man Alexandra na ndị otie Pythagoras ha gara na ijipt ga stọdi ya nwanne ijipt ndị arab nọ ebe aha taa so amaghị m ebe agabeghị m ndị ebifo bafọzikwe anọ adịba ebe ọ dị so ihe a bụ na jin is a genetic war owe genetic something ọ dị n'ime ọbara onye nsogbu na enwere akwụkwọ ifere de destina na-akọwa ihe go and bring it let me see ịghọtago so ihe mere bụ na anyị nwere onwe anyị bi mmụọ anyị na-ebi n'ime mmụọ 90 pesent wụ mmụọ ka anyị na-ebi ya then 10 pesent wụrụ outside world because outside the world is an illusion onwe ihe head ya you can have anything ọbụla ị so what ihe anyị chọrọ information to make our people great that's why we live the way we live and onye mere ji nwere information a you know, we can never boost of this information any other way on earth not even nwa bekee but ndozi ọdịnala can boost it and bring a perfect 120 percent Igbo original document written onye ọbụla afụrụ ya of everybody for everybody ka ọ take it and for ihe anyị bịara give it to you is a gift take it nwere ihe kere ihe ọ bụ ọkwa ihe anyị chọrọ ka ụmụ anyị baa uru ọsọ ụmụ m ọkwa ụmụ mụ na gị so nwere ihe anyị na-azụ nwere ihe anyị na-azụ nwere ihe mụ na gị ji onwere <laughs> ị na-akwụ m ụgwọ ọnwa ị na-akwụ m ụgwọ ọnwa ị na-akwụ m salarị mba so ihe a na-emere ihe ahụ for you kedu ihe ị na-azọzi ebe ọ bụla ọgwụ ka na-agbara mbọ ọnwa ha na-agbara mbụ na nwa ya ike ihe na-azọ onweghị ihe ị na-azọ na so that means ị na-eme mistake ihe a na-agbara mbọ ụfọ gị nwa take it enwezi ị chọrọ ime restructure n'ime you can restructure enwezi ihe ị adị adị ya but ị ga-enwe base na because ka mmụọ si arụ ọrụ a sị na ama ama gbara mmụọ ama mmụọ wee gbara ihe ihe wee gbara ike ike wee gbara chi ihe niile a nọkọtaziri n'eke eke eke ya eke aha gwọrọ n'ala ebe ahụ anaghị egbu eke n'igbo maka na ihe niile aha mgbọrọ afọ na-adị n'ime eke ahụ eji wee sị gị nọ na ụwa n'afọ n'afọ ka ọ dị wonsi ịstọdị na afọ ihe niile a niile mkpọrọ afọ n'ime ma mmụọ ma ama o ma ike o ma chi o ha niile dị n'ime were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com n'ime afọ ọkwa otu isi eri nri otu isi eri nri bikos ị ga-eje chọta nri ị ga-eri na bifo irie ya irizie ọba n'afọ gị separate ha niile aga to their own destination emesịa ịnyụọ nsị kedu ihe iji wee nyụọ nsị ka eji ekwe ya nsị mmadụ representị nsị iwetekwe nsị ahụ ọkwa maniu ọkwa ịmana nsị ụmaniu nsị nsị ụmaniu iwere iwe kọọ ihe ọzọ so ọnwụ na ị were nsi nsị aha tinye na kọntena tinye that eh, container 37 degree temperature iru oluo fan n'ime nsị ahụ o generate electricity with gas so mmadụ na onwe represent nsị so he need refine you need refine because ọnwụ na enweghị refine that mmụọ nọ n'ime gị can never work never not today not tomorrow and you represent anụmanụ gịnị bụ anụmanụ anụmanụ wụ food for human being anụ mmanụ anụmanụ wụ anụ mmanụ anụ mmanụ anụ mmanụ wụ anụmanụ so anụ wụ gịnị tools mmanụ wụ gịnị fuel fuel tools that's why iji eri anụmanụ that's why ngwa ji ịmaghara izi nwa iji eri anụmanụ don't know why ị na-eri ebọta ịmaghara izi ka ihe dị iche gị na anụmanụ ị na-eri e. na ije n'ime ahịa efu ebe akpọchara kesi edebe ezi debe ewu debe nkịta debe nka irie ya <laughs> why iji rie ya because why is food for you onye ka eji kpọọ ya anụ mmanụ but ọ bụrụ na ị na-eme ka anụmanụ onye ọbụla nwere right igbu gị nothing will happen because that mmụọ nọ n'ime gị ọ dịrị alive ha did be na ndị mmụọ dị alive ị nwere ike ijide ọjị aha n'aka ụta kwuo okwu onye ahụ ị kpọrọ afa na ọjị aha tọnda na-agba ya ozugbo because the mmụọ because energy is, is alive but nke gị nwụrụ anwụ that's why ihe ọbụla ị na-ekwu is not working anaghị ekpeti na ekpere because ekpere is to bring your complaint is judgment ikpere iwu ikpere ala ka ihe ikpere mean ikpere mean judgment that's why o ji eme ikpere ya o judgment this is judgment so ikpere ikpere okwu ahụ judgment ikpu igbu onye mere oji ndị gbachi ikpe ekpere egbu ya naanị ihe a na-egburi ya naanị ahụ just for lay your complaint n'aka gị dị ọcha that is because ọnwụ na mmụọ ahụ nọ n'ime gị n'eziokwu agaghị dị ọcha i tell you the more we fight back the more we fight back but ọ dịrọ ya the mmụọ nwụrụ anwụ is in concealment so the two energy they are not fused together so ihe anyị na our own mission is to wake up the mmụọ because this mmụọ process iweta deta omeji iweta oji nke a n'ime akwụkwọ ndị ọdịnala nke m ga-afụ ya iweta ihe awa omeji na let me do example kedu ihe m meji example na ihe a ka m were ihe a achara na nke a omeji ọbịa ọgbaghara ndụ ọgbaghara ndụ ọgbaghara ndụ ọgbagidere ndụ ọ ga-agbaghara ndụ ọgba ten times dara ndụ a ọstretie so ị gaa prosesi akwụkwọ anyị ga-enye gị ma ọ bụ na anyị nye gị dị akwụkwọ ị gaa proses of this akwụkwọ is kind of practical exercise ị gaa proses of this akwụkwọ ịfụ ya na dozu things inside you because o nwere ha niile nwecha position ọ bụrụ ebe obi gị nọ ka your eh, liva nọ ọ bụrụ ebe your liva nọ ka your organ nọ different different places so ha nwechara different different activation ha na-eme ha onye ọbụla nwere ọrụ ọ na-arụ so o nwere ka ị ga-esi wee na-eme omume nwe ka ị ga-esi narị ya atị onwe ike ị na-akọntrol nke na-akọntrol so ọ bụrụ na ị gaa this process of this thing onye ka ndị Igbo ji wee nwechaa ihe a na-akpọ arụ nwee ihe a na-akpọ ịkpụ arụ ikpo arụ ndị mmadụ chekwa na ọ bụ ijeje mechaa ihe ọjọọ ije gbuo ewu mba ikpo arụ bụ ikpo ikpo ọ bụghị ikpo ikpo arụ because ị na-ekpopu ya ekpopu ịchọrọ ikpopu ya want to remove it mana ndị mmadụ chana ikpo otu modu ọ bụrụ ikpo ọ ikpo mana ndị mmadụ chana ikpo a na-akpọ ya ikpo arụ ikpo arụ ọ bụghị ikpo arụ ikpopu arụ how do you remove arụ mana ọ bụrụ igbu ọkọ na ewu arụ apụọ all those things were simple based on myth to keep information going. ọ dị ka mmadụ imecha njọ jee n'ụlọ ụka jee mee confession all those things are symbols as well is mythology so how can you dusi osi gbasi ama jee nke Fara si Fara na izuru ochie gbara ama Fara sị gị mee ekele m maria kwe ekwe m na chukwu njọ ga ana na how stupid are we <laughs> ka ụdị iberibe anyị na-ada <laughs> ihe highest iberibe na highest order <laughs> mba na ịghọtago so ọgụ abụrụ njọ ọgụ abụrụ njọ because ị nwere ike na osi na ọgụ njọ na let me tell you how na ọgụ abụrụ njọ ọnwụ nọ na ya abịa ụnụ onye ochi abịa jiri egbe tụdo mpa ụnụ n'isi tụdo mpa ụnụ n'isi si n'azụ gbaa onye ochi ahụ gbatuo ya na gbagbuo ya ọwụ njọ ọ bụ njọ <laughs> that's why you say na self defense abụrụ njọ because why ọwụ this man karịa ịgbagbu nna gị gbagbuo ya so ịgbagbugo the man save life nna gị save life nne gị you can this same thing applicable in every society that's why ndị mere law because anyị ma we know exactly what is wrong with our people even exactly what is wrong with the world anyị mere understand na ọ bụrụ na anyị found an institution anyị ga-awụ the best on earth the best on earth because ị gaghị anọkọta je were onye polisi onye amị na-agara process of uh, mind cultivation mee polisi ọ mgbe ndị gboo igbo before ị bụrụ onye nze which is lower chamber onye ọzọ which is upper chamber a na-akpọ house of reps na na na na na lawmakers today ị ga-aga process ị ga-aga the whole process ị gasịa the whole process then your mind adịgo stable then we can make you onye nche ịgafesigo ọkwa niile bifo iruo onye nche so that you can defend your place with dignity then ịma ihe bụ igbo then you defend the igbo whatever you call it you got go. oh no biafra ị na-defend biafra with dignity because morally you are not fighting for biafra for anything apart from moral because the reason why is because obi bụ ebe obi obi bụ order which is judgment ọ sị gị nwanne if you behave this way i will give you everything you want ọ ya bụ obi ahụ afa bụ Isaac ọ ya bụ ịchaka dee n'obu ọ ya bụ Jacob ọ ya ka na-akpọzi ọra ọra niile oya bụ obi nwanne onye mere mgbe ọ bụla akpọ ha that name if na everybody goes through the name because o opi ike o opi ike ahụ ịfụ ụdị ije n'igbu na nri ị ga-afụ dat nnukwute ihe dị ka elefant tu ahụ opi ike bụ ihe ahụ opi ndị ọzọ na-eji mgbe ndị ochie ndị nze na-eji mgbe ndị ochie ndị ọzọ na-eji nke obere ọnya maka ndị nwa juwish ndị ochie abụoro today na-asị ọchọfa <laughs> ihe a na-afụ chọfa ahụ opi ahụ nna gị na-afụ opi ike ahụ ihe ahụ movement ọya bụ oji ọya ji ọya ji everything hold together because of vibration oya ka arụkwa na trumpet today that is vibration ji everything jikọrọ everything ọnụ ọya obi afa ọra ọwa aha mba aha mba which is order because order wụ judgment judgment is hard wụ judgment ọya obi obuka obuka onye ka ha chenjiri too obi afa ọra gịnị bụ afa afa bụ nwa ọya bụ Isaac ọya bụ bọndụ ịbụ ịchaka ahụ m na-eji n'aka ịchaka ahụ symbolizes bọndụ that is why they call it Isaac Isaac bụ ịchaka isi isi akị ndị e deceive na mmadụ ebe a who are they deceiving Isaac wee chaka ichaka ha na that's why Igbo hide everything in musical instrument ebe ndị Igbo hide everything in music instrument that is where everything is dati aha mba aha bụ aha ikoro ikoro ikoro aha nnukwu ekwe aha buru ibu a na-akpọ ikoro a na-edosa na village ịkụ ha na na-agba ịnụ ha na ikoro ahụ everybody must run to go and see what is ihe na-eme is called order what is the meaning of Abraham called order aha mba mean aha aha is call mba mean order onye ka ị na-abara mba onye ka ị na-abara mba that is mba is order aha mba means call order so aha mba aha dabụ ikoro nnukwute ekwu aha na-edesa na village ikoro ikoro onye nwa aha mba oya wụ judgment oya wụ the judgment because in mythology we changes language based on information so based on this information then we put it as obi because obi is where the judgment lies then nwa ya nwoke bụ isaac follow the law the judgment that is why they tell you that every religious destiny is the offspring of abraham you see so the law people who follow the law that's why nji go na all children of the sun so i will particles following the sun oh, this is message the message here is we are the solar particles following sun ebe ọ bụla sun na-eje ka anyị na-eje that is the, that is the real information so we are the children of light that is the exodus ndị a na-ekwu maka ya ndị ochie that is the exodus exodus ha na-ekwu maka ya exodus going where movement of ja people na <laughs> so this thing the information is your ancestors who bring this thing out know that we are the sun and we go with the particles then opike opike aha bụzi jacob ha na-ekwu maka ya abraham isaac and jacob aha mba ịchaka and obuka aha mba ịchaka na obuka obuka ka ndị a na-akpọ obuga ada obuga ada na opike ga-ada daka atọ n'ụtọ obuga ada na-edisive onwe agwara m ndebe anyị until until dey understand this information this your ancestors will chase you away in that land i tell you ha ga-achụpụ gị na the land I, I, they will take the land and give it to even somebody from space because a shameful fotin na ha nwere information nwa bekee were wee mee Christianity ndị Kazarians were wee mee Judaism ndị Islam were wee mee Islam ha ịtọnụzie back obu ọhụrụ enwere ihe ndị Igbo na-akpọ obu ọhụrụ bụ gịnị o nwere nnụnụ na-anọ n'ime anị nnụnụ ọ na-anọ n'okpuru anị under grass ọ na-achara ede a na-akpọ ya obu ike ya rere ere nwa a bụ arụ e nwere ihe ndị ebe na-asị nwa a bụ arụ o bu arụ ọ gwara gị na o bu arụ anwụ aha pụtara ebe ahụ o bu arụ arụ ahụ o buru bụ ihe ọ dọmpụrụ ebe a so clean the arụ and take your land back or you increase the arụ arụ and lose everything clean the arrow and lose everything or you increase the arrow and lose everything anaghị ebetinye n'akwa because nature does not understand cry nature anaghị amaghị ihe bụ akwa ọ na nature ma ihe bụ akwa agụ agụ is a symbol of the sun Ị na-afụkwa ụzọ lion is symbol of the sun so kim hew lion you know what lion represent do you know do you know why they tell you jesus is the lion of the judah hai ụmụ ibe mpete mpete mpete mpete a sị gị na sọ na anyanwụ represent lion asị gị na jizọs bụ lion of the juda anwụnta even mosquito asị gị na anwụ mosquito bụ anwụ gịnị ka o ji nwụrụ anwụ ọ na-aṅụ ọbara so you don't know what is happening that na eh, that is na you are on condemned chemical that needed to be clean nna gị wee nye gị wee sị gị ifo na ofogo ofopụtago ya naanị efopụta ihe n'ime anị ka ihe a na-eme ifopụta ihe dị naanị ka ihe ị na-eme ya fọst ị ga-eficha ya aja ọsị gị aja ana o nyekwere gị aja ana o nye gị ịdị aja ana nke klin ya destin bife isie ya and iklin cha isie ya esie isie ya esie o lose the original element the dangerous electricity kuluzie dan then ngịnwa irizie ya onye gị ike ike ahụ o nyekwara gị ikilin kwe ya ekilin yo wee nwee ike ime absorb to the higher element ịbụrụ higher human being ị na-eru uru ụwa nwanne ụbụrụ ka eji achị ụwa enwere ihe ọzọ ejiri ike aka achị ya efunọ n'ebe obama na-anụ ọgụ efughana ka obama na-anụ ọgụ amerịka trump na-aza president of the world efughana trump ebe ọ na-anụ ọgụ before have you ever seen trump fighting? no mana ha na-achị ị na-afụ ndị afrịka na-anụ ọgụ na paliamentị abi onwere ka ha lụchara ọgụ na paliamentị a nke ihe ha nụtara what have they achieved nothing but ndị anụma na-achị ụwa nweghị nke ịfụ na-anụ ọgụ na paliamentị no nga ụwa bikos na amamihe ka eji achị ụwa ọnwụ na ị mara na jọji data obi obi aha mba ikoro bụ jọjmenti then ị mara na ịchaka is bonding with this judgment that you must be judged by your heart that is Isaac Isaac mean judgment nwa atụrụ nwa atụrụ that is why they say na worship worship mean worship mee m ka atụrụ make me as a sheep ọ bụ ihe di God kwuru ọ bụghị gụnwa according to their religion I'm, I'm just interpreting what they said ihe mere na ndị be anya ha aghọta all this how they put this thing just to deceive them all seed ka ọ bụ because ha ma na ịghọtaghị ya they purposely did it that way so that ị gaghị aghọta ya ka ha wee nwee ike igwu so ọnwụ na ịmara this thing then when you go for that ihe ị na-eje na enweta ya ọnwụ na ịmara this thing na-agwa gị then Biafra will be a a soup for you you can lick it you get anytime you want you get it but ọnwụ na ịma about ihe a na-agwa gị now about this judgment if you know about it's movement of light biafra mean movement of light simple as abcd nothing more nothing less movement of light all you mean that is why pipo aghọtabeghị ya na onye nwe mere the ten ji wee na-eme because nwanne mpụ na agaghị enye gị moto enweghị driver license mpa gị bunye gị moto without driver license ime accident ịmaghị driver license ịmaghị anya moto ebunye gị moto you will ị ya mebisiri moto ị ya enwe accident merụ ezigbo ahụ that is the problem so the problem abụghị because of na we don't know about mana m anaghị ekwu about biafra here because I, ama m i know about biafra very very well i am possessed with knowledge ịgotagoso mwa life e, eternal life nwere uh, ihe m ji eme i don't need it enwere ihe m ji eternal life eme eh, external life onwere ihe m ji eme eh? that's why all this knowledge i have them ịgotago so problem abụghị about the, the state or not state biafra represent a state keyewu state state you have to create a state so the state work of the state is to, to defend the citizen so work of the state is to defend the citizen so biafra is the security of the igbo people igbo only igbo people ndị igbo sọsọ israel ọkwa si ha the 12 tribe how many tribe nọ na Israel so Juda ka ebe ọ dị ọda tribe nọ <laughs> Juda ka e dị ọda tribe e- where are they where are ọkwa Juda ka na Israel kekwe ndị ọda tribes I want to know why o ji wee rụsọ Juda nọ n'Israel? Israel <laughs> because mana ndị be anyị aghọta ha this mythology that's the problem had it been ịghọtara this myth ọ ga-adịrị gị izi afụrụ m ndị be anyị n'anya ọnwụ na ọ bụrụ ya this thing ụba uru na m na-ekwu ya because mama m na enwere ndị ga-anụ ya were emere ihe nwe ndị ga-anụ agaghị eji emere ihe because ala alọvụrụ ndị by so much no matter what that is why ji agba ha destin the only way you can have way is to understand that na putere something from ani na datin bụ aja na ịnụdere ichicha ya ikilin ya isi ya isicha ya irie ya imesịa ihe a then you understand ihe na agwa gị ịfụ na ị ga-apụ ndụ amara m na ịdị passionate about biafra ama m na ịdị emotional about biafra but you have to get it ka ga-esi enweta ọhịa m gwara gị purify purify purify because that is the movement of light because unu na-echere nwe sometimes ndị be anyị na-eche na igbu mmadụ bụ njọ ma ọ bụ na ịnụ ọgụ bụ njọ ọ bụrụ ya ka a na-ekwu this is not the case onye amị na-aga ọgụ gasịa ọgụ gbusie mmadụ bata enye emeda why kedu onye amị ji egbuchie mmadụ na-ere akabata nye meta so bikos ndị be anyị aghọta ihe a na-akọ that is the problem ndị be anyị aghọtara ihe a na-akọ ọ bụrụ about mmadụ ma mmụọ ma nke no about doing what is right at the right time that is the problem ọ ihe doing the right thing at the right time and the problem ọ bụrụ about ihe i chere bikos ihe ndị ụka gwara gị bụ njọ ọ bụrụ ya bụ njọ why all the whole world ji wee nwee military na-agbapụsị America nọkwa na North Korea ebe a na-eji negotiate nuclear nonsense so ọbụrụ about that side with the problem ọbụrụ about about asịzie gị you have to be purified ichekwa no ọ about purification abụrụ about just to na mmadụ ga-abịa na ya adịghị gbuo gị ya nkịta ọbụrụ ya all process of elevating the energy emanating the energy inside you so that it, it, it connected with the sunlight because sunlight you need to see road with the sunlight light is for t road ke ka mmadụ ga-esi enwe light n'ekpe ọ bụghị anya anya bụrụ ụzọ knowledge is the light not I I is recording all recording machine ka anya bụ ọ bụrụ ụzọ ife ụzọ wụ from inside because onye kpụrụ izi na-afụ ụzọ you don't know so ifu ifu ụlọ mara mma na moto mara mma that is not ifu ụzọ <laughs> anya wụ ifu nwa nwaanyị mara mma nna na-ekwu ugwu nwa ọ ya bụ anya bụ ọfụ ifugo once ịfụrụ ururu unyu obu ọhụụ ure ọfụ bụ obu ọhụụ ure ọfụ bụ obu ọhụụ ure ihe ọ bụ wọnsị ịfụrụ diabetes na nekwa asa na nekomoto nka nekwa ụlọ nka nonsense so knowledge all oh, knowledge that is the case ebe ahụ ka iweke up the energy you purify some nonsense that is why eji akpọ ndị mmadụ mgbe aha si oh, david ma nka all those things are symbols of great men who fought for their people we live ọ just fighting nonsense ọ to fight nonsense no lay a foundation of honor and dignity then if you die fighting then of course yes good and fine then you become immortalized ọ nke ndị iberibe so ndozi ọdịnala bịakwara n'ebe ahụ ka anyị mee ihe ka ọ dịrị anyị na mma anyị nwa ndị kwekwere na ndozi ọdịnala ọkwa na ikwero is your own personal problem onwe onye bịara ibe ya ụwa <laughs> a mụrụ onye ọbụla n'ụwa so ọ bụrụ na ị chọrọ ịbụ onye igbo then you have to know what you have to do to be igbo awụ m igbo because igbo is an ideology if you believe in the ideology become onye igbo ọ bụrụ by force ka eji abụ igbo if you ndị nwechara akwụkwọ eh, obodo oyibo nwe ndị nwere akwụkwọ Ghana nwee ndị nwere akwụkwọ Afrịka dị iche iche asị nationality so ọbụrụ by force ka eji abụ ihe ọbụla na-abụ you have your life you own your life so ihe ọbụla ị chọrọ ime ka ị ga-eme pụta ịnwere nwa chozuru si na igbo ka anyị chọrọ ịbụ ịghọtago and igbo is an ideology biafra bụ a state that will defend igbo but you have to build this empire to defend you if you don't build the empire then empire mm, empire abụrụ ọnụ empire bụ a state gịnị will state a state will condition gịnị will condition nwanne ụlọ anaghị arụ onwe ya ifunu mgbe ụlọ ji aka arụ onwe ya n'ebe eba ị ga-arụ dị ụlọ ibi orucha dị haus anaghịkwa eju e, e, ọnụ ego moto anaghị eji ọnụ ego moto iji nwee ego ịzụrụ moto ọ ga-adịrị ọrụ na mma ka anyị jee e nwere ebe anyị na-eje kịta anyị ga-egwukwe n'ụbọchị ọzọ ụmụ ibe